AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị, onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-atụgharị uche ndewo eji m obi ụtọ na-anabata gị na nnọkọ nke anyị kwesịrị inwe n'ụbọchị taa ana m ekelekwa chineke onye mere ka nke a dị mfe na sị ka onye nwe m gọzie gị mee ka ndụ gbara gị mfe n'isiokwu a nke anyị ji na-aga n'ihu bụ agwa anyị ma ọ bụ ndụ nke anyị na-ebi bụ nke ekwesịrị ilebara anya nke ọma anyị kwesịrị ị na-ahazi onwe anyị lee anya gị onye mụ na ya na-atụgharị uche ọ na-abụ ihe mgbanwoju anya ịhụ ụdị ikike nke ezobere n'ime ala ala nke obi mụ na gị ma ọ bụ n'ime ala ala nke uche anyị ihe ọ bụla nke anyị mere otu ugbo ihe ahụ bụ ihe nke na-ehi na ala ala nke uche mụ na gị mgbe ọ bụla ị kpara ụdị agwa ahụ ụbụrụ gị na-eme ka ịghọtasị n'ezie ihe a abụghị ihe ọhụụ ya echetara gị na ọ dịla mgbe ihe a bịara n'ụzọ m ka anyị na-eme ya ka ụbụrụ gị na-echetara gị na ihe ndị a abụrụla ihe ndị nke nọ n'ime ya Joyce mere ka matasị na ọ bụ ihe juru ya anya na nramahụ ya na-enwe mgbe ọbụla ya malitere imegharị ahụ na ịchọpụtakwa na mgbe ya na-eme ya na-aga n'ihu na ihe bịara na-agbara ya mfe ma onye nke bụ onye nkụzi ya na ihe gbasara mmegasị ahụ bụ onye mere ka ọ matasị na mgbe ọbụla ọ banyere na ihe mmegasị ahụ na ihe ndị ya bụ ihe ndị dị ndụ n'ahụ anyị nke a na-akpọ sel mgbe ọbụla ọ na-eme ihe ndị a na sels a ndị dị ya n'ime ahụ bụkwa ndị na-eme ka ọ dịrị ya mfe site na mgbe ruo na mgbe imegasị ahụ n'ụzọ dị otu a ka ịhụ na chineke kere anyị n'ụzọ nke pụrụ iche na chineke kere mụ na gị ka anyị bụrụ ndị ga-ezu oke ndị ga-enwe ike mee ihe ọ bụla nke anyị kwesịrị ime nke bụ ezi ihe site n'ime ha mgbe ọbụla ihe ndị a abụrụ ihe ga-aghọ mpaghara nke ndụ anyị ọ ghọọla ihe anyị na-eme Jọsi mere ka mmatakwa ọzọ sị na ya bụ onye ọ na-abụ mgbe ọbụla o lekọtachara onwe ya anya selie akpa ya gawa ọrụ n'echi ya ọ na-abụ ihe nramahụ dị oke egwu nye ya ịchọta ebe o doro ihe ndị ahụ nke ọ na-eji etechasị ihu ya achọ onwe ya mma tutu ya pụọ nke a bịa weta nsogbu dị ukwuu n'ime ndụ ya mee obi ezughị ya ike mee ya nọ n'iwe mgbe ọbụla n'ihi na ọ ga-achọgide ihe ndị ahụ ọ na-eji ejikere onwe ya mgbe ụfọdụ ya emee ya ọ ga-aga ọrụ n'oge ya bịa kpebie si na o ruela mgbe m ga-enwe ebe ọ bụ nchọ ihe ndị a ma aga ebe ahụ ga were ya ọ bụ ebe dị otu a ka m ga na-edosa ihe ndị a ya bido nwawa ike ya na-edosa ya ebe ahụ nke o kpebiri tutu ọ na-eruo izu atọ nwaanyị a bụ onye na-enwekwaghị nramahụ nke ichefu ebe o dosara ihe ọ na-eji ejikere onwe ya ọ bụ ihe na-eme ụfọdụ n'ime anyị n'ụbọchị taa ọ dị ihe anyị ga-edowe anyị achọgide ya ike agwụ ma ọ bụrụ na anyị ga-enwe ike si ebe a ka ihe ndị a kwesịrị ịdị mgbe ọbụla a chọrọ ya aga ebe ahụ gaa weta ya mana ezinụlọ ụfọdụ ọ na-abụkwa ihe nramahụ o nwe ezinụlọ ọ bụ ị ga-achọgide mvụvụ eji avụ isi nramahụ adị gaa chọgide mmanụ otite nramahụ adị gaa chọwa akwa mmiri eji na-ehi isi ahụ ma asa ahụ nramahụ adị ọ bụ gịnị kpatara anyị apụghị ịhazi onwe anyị n'ụzọ dị otu a ọ bụ n'ihi na anyị enwebeghị mkpebi na anyị ga-eme ihe ndị dị otu a ọ bụrụ na anyị nwee mkpebi e nwere ike sị onye ọ bụla ji akwa mmiri saa ahụ lekwa ebe a ga-ekowe ya ihe anyị ji na-atụgharị uche n'okwu ndị a bụ na ọ na-etinye anyị na gbalụ gbalụ ọ na-eweta nsogbu ọ na-eweta ọgba aghara ọ na-akpasu iwe na mmadụ ga-achọ ihe ọ na-eji ejikere onwe ya bụ ihe o ji eme ihe ọ gaa ahụ ya ọ dị ihe a na-akpọ ịkpakọ ọnụ mmadụ ịhazi onwe ya ihe ọbụla nke ị na-eme gaa hụ na ị maara ihe ị na-eme na ị ga-emegbukwanụ ihe nke ahụ emegbu ma ọtụtụ n'ime anyị bụ ndị na-anọ n'oke ngwa ngwa ọ bụ ya na-eme anyị mgbe anyị kwesịrị ime ihe anyị agaghị eme ihe mgbe ahụ n'ihi agara mgbe anyị mewere ya mgbe ahụ obi anyị si anyị mee ya anyị achọpụta na otu ahụ anyị si na-emeje ya anyị egbuwela oge ebe anyị gaje anyị aghọọla ndị na-agaje ebe ahụ na-abụghị mgbe anyị kwesịrị ịga ọ ga-abụ nke wetara atụsa ya ebe agbam nke wetara atụsa ya ebe a mgbe anyị ga-achọ ihe ndị ahụ ya ara anyị ahụ ịghọta ma ọ bụ icheta ebe ihe ndị ahụ dị ya eme anyị anaghị ebi ndụ nke obi anyị ga-enwe izu ike ọtụtụ ezinụlọ nwere nramahụ dị otu a ma ọ bụrụ na anyị kpọọ mkpa si na ihe a ga-adị ebe a otu a ka anyị ga-esi na-eme ihe a ime ya mbụ mee ya ugboro abụọ gị hụ na ụbụrụ gị ga-ejide ihe ahụ aka akụkọ ahụ gị niile amatala na ihe a bụ mpaghara nke ndụ m na ihe a bụ ọlụ ha kwesịrị ịlụ ichetara gị ebe ihe ndị a dị gị hụ na icheta ebe ị na edosi ihe ndị a n'ezie a ga-abụkwa ihe gara ahụ mgbe ọ bụla ị chọrọ ime ihe tụsa ahụ wepụta ohere nke kwesịrị ekwesị were mee ihe dị otu ahụ ọ ga-enyere anyị aka ọ dị otu nwoke a na-akpọ Charles Dickens dịka Charles Dickens si kwuo ya ọ sị agaara m enwe ike mee ihe ndị a m meworo ma ọ bụrụ na ọ dịghị n'ọbara m ime ihe mgbe o kwesịrị ka emee ya ime ihe n'ụkpụrụ nke ekwesịrị iji mee ya na ịlụsi ọlụ ike ma ọ bụrụ na m enweghị mkpebi ilegide otu ihe anya n'otu mgbe ma mechaa ya gị onye mụ na ya na-atụgharị uche ọtụtụ n'ime anyị n'ụbọchị taa Chineke agọzi nwaanyị n'ụzọ dị iche iche anyị anaghị echeta na anyị kwesịrị ịbụ ndị ga-ahazi onwe anyị kpakọọ onwe anyị ọnụ n'ihe ọ bụla nke anyị na-eme anyị echewe mgbe anyị nwere mkpebi mgbe ọ masịrị anyị bụkwanụ nramahụ mgbe ahụ anyị na-eche mgbe ọ masịrị anyị ka anyị mee ihe ndị dị otu a eziokwu mgbe a ka anyị na-ekpuru onye iro okpo ịbata n'ime ndụ anyị ya bụrụ ụdị ụmụaka m na-ekwu okwu ha mgbe niile mbụ ndị anyị na-akpọ ejula ma akpatụghị ha ha na-arị ụfọdụ ha ịkpatụ ha ha na-arị nke a jọgburu onwe ya ọ bụrụ na anyị ebido imewe ihe mgbe e kwesịrị ka e mee ya anyị na-enye ohere ka onye iro siere anyị ọnya ọ bụrụ na o sie ọnya ya n'ezie ma ị nweghị mkpachapụ anya ọ ga-ama gị ya bụ kpachapụ anya nhazi onwe gị tụlee ihe ọ bụla nke chọrọ ime hụ na ị mere ya n'oge ọ ga-adịrị gị na mma megasị ahụ gị onye na-ege ntị megasịa ahụ n'ime kraịst megasịa ahụ n'ime ndụ gị megasịa ahụ ka mara chineke chia n'ime ndụ gị anyị ekelela onye wetara anyị ozi ọma nke ezinụlọ eze nlewemchi anyị na-asị ka udo na mara chineke bara gị ụba n'ime ndụ gị otu aka ka anyị ji na-asị n'ọnwayọ mgbe ndị empower us lord ga-enye anyị abụ nke si jee ije n'ụzọ kraịst ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria ka gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 07063637224 chekuta na email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com chineke ga-agba anyị ume ka anyị wee jee ije na ụzọ kraịst anyị ekelela ndị mpa ọzụlọdụ ndị nyere anyị bụ ọma nke ugbu a onye na-ege ntị deredu mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi adịele wisdom chukwuemeka ga-enye anyị ozi ọma nkịta bụrụ onye na-eso ụzọ kraịst nwanne m nwoke nwanne m nwanyị ezi onye igbo na-ege ntị n'olu m n'oge awa ekele dịrị chineke n'ihi ohere ọma nke o nyere anyị ịnụ ozi nke nzọpụta arịọ m ka jehova bụ chineke gwere okwu nke a chọọ gị mma chọọ izila ụlọ gị mma ka anyị na-anụ ya soro m hụdata isi n'ekpere chineke anyị meela ọzọ n'ihi ohere ọma nke ị nyekwara anyị ịnụ okwu okwu na-enye ndụ okwu nke nzọpụta biko nye anyị nghọta zuru oke okwu nke a ma kwee mmụọ mee ka anyị bụrụ ndị na-eme okwu ga-eme ruo nzọpụta n'aha kraịst jizọs onye nwe anyị amen isiokwu anyị nsị bụrụ onye na-eso ụzọ kraịst ndị ọkụ ka abụ ha ọ fụtara ịbụ onye kristian onye na-eso ụzọ kraịst soro m gaala akwụkwọ nsọ akwụkwọ mkpughe isi nke atọ amaokwu nke iri na anọ ruo laka iri na isii akwụkwọ mkpughe isi nke atọ anyị ga-ego hitala amaokwu nke iri na anọ rue na nke iri na isii nụrụ okwu nke onye nwanyị degakwara mmụọ ozi nke nzukọ kraịst dị na laodishia akwụkwọ sị ihe ndị a ka amen ahụ na-ekwu bụ onye ama ahụ nke kwesịrị ntụkwasị obi nke bụkwa onye eziokwu isi nke ihe niile chineke kere amatara m ọlụ gị niile na ịjụghị oyi ikpokwa ọkụ ọ ga-adị m nnọọ mma ma ị na-ajụ oyi bụ ị na ekpe ọkụ otu a n'ihi na ịdị ṅara ṅara ikpeghị ọkụ eji ukwu oyi m ga-agbụpụ gị n'ọnụ m n'ihi na ị na-asị abụ m ọgaranya emewo ka m bụrụ ọgaranya ọ dịghịkwa ihe ọbụla na-akpa m ị mataghịkwa na gị onwe gị bụ onye ahụ na-ahụju anya na onye kwesịrị ebere na onye dara ogbenye na onye kpuru ìsì na onye na-agba ọtọ achọrọ m ịgbakwunye amaokwu nke iri na asatọ ebe a ka onye nwe nyere ọgwụgwọ ya sị adụọ m gị ọdụ ka ị n'aka m ọlaedo nke erichawuru n'ọkụ ka ị wee ghọọ ọgaranya ka ị zụrụkwa uwe ọcha ka ị wee gbokwasị onwe gị ka e wee ghara ime ka ihere nke ịgba ọtọ gị pụta ìhè ka ị e zụrụkwa ọgwụ anya ite anya gị ka ị wee na-ahụ ụzọ amen bụrụ onye na-eso ụzọ kraịst na-ekpo ọkụ n'oge ikpeazụ mba oge nke anyị nọ n'ime ya onye nwe anyị gbara ama la nzukọ nke ndị na-eso ụzọ ya ga-ejupụta n'imeriime ndị na-adịghị ekpo ọkụ dịkwanaghị ajụ oyi ndị dị ṅara ṅara ozi ike na bụ ozi dị oke mkpa nke onye nwanyị na ezi anyị bụ ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst ha ọ fụtara bụ la ọchịchọ nke chineke nye anyị nye onye na-eso ụzọ ya mbụ ka ọ dị ọkụ ọ bụghị mmasị chineke ka onye na-eso ụzọ ya bụrụ onye nga iju oyi ma ọ bụ nga ịnọ jụụ deele niile anya ebi ya bịa ụlọ ụka ya kpọnọruo ya nọ gewekwa gewekwa gewekwa yeye ebe ahụ laa ya anụkwa otu ọnụ ọ bụghị ọchịchọ chineke lekwa ha o kwurula akwụkwọ emos onye amụma emos ishi nke isii amaokwu nke mbụ ọ sị ahụ dere ndị nọ na Zion; ndị nọ ndị nwere ntụkwasị obi n'ugwu Samaria n'ụzọ niile ndị ọbụla ga mkpọrọ onwe ha ndị nke chineke ọ bụghị nzube ya n'oge ọbụla ịhụla aga ha onwe ha na-emere chineke ọ bụghị ọchịchọ chineke ọchịchọ onye nwe anyị bụla onye ọbụla onye na-eso ụzọ ya aghaghị ikpo ọkụ nwee otu ihe ma ọ bụ ihe ọzọ ọ na-eme iji bulie aha chineke elu ebe ihe a nkata wutekarịsịa bụla imerime bụ ndị nọ jụụ na na-asị onwe ihe ọbụla gha ọzọ dị anyị mkpa anyị mbara ọgaranya anyị na-ahụ ụzọ ka ọma anyị enwe ọtụtụ akwa ma jehova bụ chineke sị a ma ịmataghị ịmataghị leba ogbenye ogbenye ka ọ nọ ntụ onye na-ahụju anya onye kwesịrị ka emera ebere onye mkpụrụ isi onye mgba ọtọ chineke sịla ya ehilala eluigwe ledata anya hụ ọnọdụ anyị bụ ọnọdụ ndị niile ndị na-asị kwupụtala ọnụ na ha bụ ndị na-eso ụzọ kraịst na ha bụ ụmụ nke chineke abụrụ ọnọdụ lagba anya mmiri ya sị ma anyị na-echesila anyị ezuola oke na anyị erutela ogo niile anyị kwesịrị irute na onye nwe anyị na-ahụ anyị dị ka ndị kwesịrị ka emere ebere ma ekele dịrị chineke n'ime ọnọdụ ya ya enye anyị ọzịza nye anyị ọgwụ nye anyị ọtụgwa ka ndị nyere anyị aka anyị esite n'ịbụ ndị nọ jụụ na Zion ghọọ ndị na-ekpo ọkụ n'ime Chineke gịnị bụ ọgwụ a onye nwe anyị nyere ọ sị bịanụ zụrụ n'aka m amaokwu nke iri na asatọ adụọ m gị ọdụ ka ị zụrụ n'aka m ọlaedo nke erechaworo n'ọkụ ọlaedo ahụ nọchitere anya okwukwe okwukwe nke laa nwapụtara okwukwe nke e sitere n'ahụhụ dị iche iche mmekpa ahụ nke ụwa na nwapụta ọ bụ okwukwe ahụ bụ okwukwe kele anọchala n'ọkụ ka bụ okwukwe nke ngị imeri ụwa na ọ bụrụ sị ma ebe onye nke kraịst nsịlị nwere okwukwe ịgabigabeghị ọnwụnwa ịgabigabeghị mmekpa ahụ ịmabeghị ma ị nwere okwukwe ọ bụ mgbe ọnwa bịara mgbe nsogbu nke ụwa bịara ga-agabiga ọnwa wee ndị ọkụ ga-enwe ike iguzo n'ime kraịst ichipụghị ụkwụ kpọọ isi n'ala nye onye iro bụ ekwensu ma ọ bụ arụsị ọ bụ mgbe ahụ ka ị ga-ama liba onye kwere ekwe onye nwe anyị nsị ma anyị zụrụ n'aka ya ọlaedo nke erechaworo n'ọkụ ka anyị wee si otu abaa ọgaranya ka abụọ ya sị ka ị e zụrụkwa uwe ya ọcha uwe ya ọcha uwe ya ọcha dị ka ụka ya ezi omume nke kraịst nke ga-ekpuchi ọtọ anyị akwụkwọ aịzaya 61 verse 10 aịzaya isi nke iri isii na otu amaokwu nke iri ọ sị m ga-aṅụrị ọṅụ n'ime onye nwe mkpụrụ obi m ga-ebulikwa jehova bụ chineke elu n'ihi na o gbochiwo m ọtọ site na uwe nke nzọpụta o werekwa uwe nke ezi omume ya kpuchie m akwa ọcha onye nwe anyị nsị ma anyị zụrụla aka ya mbụ uwe ezi omume ya akwụkwọ ilu isi nke iri na anọ amaokwu nke iri atọ la anọ nsị ezi omume na-ebuli mba elu ma nkọcha bụ ihe mmehie na-akpata mmehie na-eweta ihe ihere ezi omume ga-ebuli anyị elu mee anyị abụrụ ndị ndị ọcha n'iru Jehova bụ Chineke ọ ga-abụkwanụrụ anyị ezi omume akwụkwọ Deuteronomy isi nke isii amaokwu nke iri abụọ na ise ọ ga-abụrụ anyị ezi omume ma anyị lezie anya ige ntị ma debe ihe niile Chineke nyere n'iwu nke atọ sị ma anyị zụọ ya sị ma anyị nzụrụ n'aka ya ọgwụ ka anyị wee tụọ n'anya ka anyị si otu a hụ ụzọ ọgwụ ịtụnanya ọ bụkwa n'ogere akwụkwọ nsọ akwụkwọ nsọ abụọma isi nke iri na itoolu ọ sị la iwu jehova okwu gị na-eme ka anya m hụ ụzọ ngwanụ okwukwe nkele legwerela ọnwa nọchaa ezi ome nke kraịst akwụkwọ nsọ ide enyocha mgbe niile nke a bụ ọgwụ nke ga-agwọ ọrịa nke ịnọ jụọ anyị ịdịlala njikere ịzụrụ ihe ndị ala aka jizọs budata isi ka anyị kpee ekpere onye nwe anyị meela anyị dị inye ha ekele n'ihi la ọ bụ ọchịchọ ka anyị dị ekpere gị ọkụ inyekwa nna anyị ọzịza inyela anyị ọgwụ nke mbọ anyị sarala ya taa anyị ga-adịrị ọkụ ya mere nyere anyị aka ka anyị nwee okwukwe nsiri ike n'ime nkele esitela ọnwa lara m ahụ nọchaa nyere anyị aka ka anyị yiri akwa ezi omume nke kraịst bie ndụ dị ka ọchịchọ anyị siri dị nyere anyị aka ka anyị were okwu mere nri e ihe n'abalị bụ ọgwụ ịtụla anya ka anyị wee hụ ụzọ n'ime ya aha jizọs kraịst onye nwe anyị amen amen igbo ibe m ị na-eso ụzọ kraịst ka ị na-eso ụzọ nke ụwa were echiche laa azụ ka ị wee saa ajụjụ a n'ime obi gị ekpere mbụ ka anyị niile na-ege ntị bụrụ ndị na-eso ụzọ kraịst anyị ga-ahụ ngọzi dị n'ime ya anyị ekelela onye mgbasa ozi adịele wisdom chukwuemeka anyị na-asị ka mara na chineke chia n'ime ndụ gị ozi ọma nke a nke ị na-ezi ụmụ chineke ike nke pụrụ n'ime gị chineke ga-eji ngọzi na amara ya tụkwasị ya n'ime ndụ gị amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio Adventist World Radio PMB 244. Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụkana gị kọrọ anyị ekwentị na nọmba nke a 070 07063 7224. chekuta na email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo dọtcọm imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe